Ndị ọma na-eme unu asị m ka nke nọnụ n'ụbọchị nke taata nke onye chi na-agazi ebe onye nọ ya dịlụ nwoke mma dịlụ nwaanyị mma o nwere ozi dị oke mkpa ji wee bịa vidiyo anụ nwere na afọ kịta vidiyo nwanne anyị nwoke anụma nọ n'akụkụ unu na-enene o nwere mkpụrụ ihe ma ọ na gụrụ ihe ihe nwa mmadụ ji echekwawa onwe ya maka ọ bụghị mgbe ọbụla onye nwụrụ na-agbagharị na nke dibịa ma ndị na-agbagharị na nke ndị dibịa ndị omenala ndị dibịa ndị ọgwụ ndị ndị afa na ndị otu o nwechi ihe ọgụcha gụcha eji na-echekwa onwe gị na nabụ vidiyo ihe mkpụrụ mkpụrụ osisi ma na-ahụsi ya ịkatacha ọgụcha ka esi eme ya ka esi eyuzie ka esi eme nka nke ọbụla ọ gụchara ịfụ na ọ dị gị mma biko nene vidiyo na save ya nene ya to the end save ya vidiyo maka onye ga-enyere gị aka ofu mgbọsị maka mgbọsị isi ya nọ n'ime abalị isi gbaba gị ọyị na-aga n'ime ọhịa fofu ahịhịa dị ụda na ịmara ihe eji ya wa ahịhịa eme wụọ mgbe ọbụla a na-agbaje na nkiri mara ahịhịa ọ ya bụ ịkata ọgwọ isi ọwụwa ọla nke ya akata kata nke akata nka meele gị ihe ị chọọ biko lerenụ vidio akwụ na ọghọta ihe m na-ekwu anyị bụ mmọnwụ abịawo anyị nọ na akwara anyị na ndị ichie gwara anyị okwu ebe anyị na-ekwu bụ ndị ichie gwara anyị ya ndị anyị na-agbaso bịara anyị na emerụ njọ ka m kọọrọ gị akụkọ ka eji na-avụ amụsụ ọbụla bịara ntịkị ndakpo ka ọ bụ nhudughudu enwere ndị na-akpịa nkwa ikwiyi maka ihe eji ejideti ya ka ọ bụ ka ị mara onye ọ bụ idi edi n'abalị evu ya idi edi ala iri isi evu ya n'ebe o dina evu idi edina evu ya n'ebe ọ na-abịa mgbe idina ị mara onye bụ iwu dị ya n'aka gị na-abụ ka m kọziela gị akụkọ agwa m nso na ọ bụrụ ebe nne ka eji ego enye mmadụ mmanwụ na ebe <laughs> arọbara godi nnekwu emechara adị m sọrọ na m mechara bịa na net nwe last na ma bịara n'oge maka na aka ndị scammers unu dabalị butere m ọ bụrụ ibe nne ga-eji ego enye mmadụ mana ibe na akọrọ gị na mgbasa gị ya na jee meelie onwe gị mmadụ na-agwara onwe ọgwụ ana m agwara gị na ọman lebụ dị istin na-achọ mgba gị na masị gị na ọmanle ka o eji ele bụ ka lemu mana ị ga-amụ ntị gị gbuo ma ntị ọvụma ị nụ sọntin ị na-ama metere n'ụwa gị ọ mmanwụ na-agwa gị okwu ss pọwa bịara ịchọ ka ị mata onye bụ ọmụsọ dịle gị n'ụlọ nweta akwụkwọ ka nna agwa gị ka ị na-ede etie ịya m iwe dị iche na ịya mana nwere bụ na iwe dị n'ụwa mana bụ na amụsụ dịkwa wutu atụ amụsụ nwoke eji na-agafe na-akpata ego wutu atụ amụsụ mmadụ ama na-anwụ kaịkaị na-aga na striti ụdị ata amụsụ mmadụ adịghị ama ji na-emegheli emegheli ụdị ata amụsụ mmadụ ama ji na-akpọ iwe dịka ọkpọcha olie bren mana aka kilian ụdị ata amụsụ ala ya adịrọ onye amụsụ dịlụ n'ụlọ a na-akpatara ego ngwa na-ege ntị ka m gwa gị ihe deta ka nwa amara ma amụsụ a na-enye gị nsogbu na abụ mana amụsụ na-enyere gị nsogbu ma akpụrụgo okwu dibia ka ọ na-akpụrụgo okwu dibịa mma kwụọ ọlụ na kịta achọrọ m ọnyapụta ka ọsọ m na ya depụtawo nye enwetago akwụkwọ ka m na-aga n'iru mmanwụ bịara mmanwụ bịara na 2023 anụnwa ibe mbeji na-eme bụ na mbeji na-apịawa ndị skama ndị oriri mbeji na-apịawa azụ 1 by 1 mmeji na-apịawa azụ 1 by 1 mma gwa anyị na-abụrụ ego ma ndị na-ana akalakaba n'inyi ma ndị chibedeli na taim ba ji akpata ego kuru olu bụ n'afọ ọsọ akara akaba ka kpata ego n'afọ ọsọ akara akaba ka kpata ego ma ọ bụrụ ma chukwu ketara gị mara mgbe eji ya bụ mmadụ ị na afọ ọsọ nwa gị ma ndị chibe sọlụ eh, sọlụ ọgwụ a na-afọ ọsọ nwa bịa ka ma agba ọnya na ndị ọzọ gbara mma gbacha gbanwụ ihe na-egbu unu n'unu na-egbu onwe unu mmazị unu na-egbu onwe unu mma gbu unu ya tata ọ bụrụ echi abịa m ka m abịa jee ka ịgota gote ọjị a na-akpọ ọjị gbalị mvelede mvi ya bụ nọmba 1 gote akwa nji gote ugwu magana kamelion o nwere sọnta na-akpọ ugwu amosu jekirote ya si n'ugwu ya nweta ya ka mgbọrọgwụ ya dị ya o nwere abịa na-akpọ ijita ma m gwara na ịchọ ka ijita lụọ ọrụ gị ọrụ ma ji anya ilu ike anya agbụ nwere ọsọ ọjị 7 tie n'ukwu aba gị daba ome ọpụta ka echi ne ya chifuo jeka irote kwọrọ ọrụ gị ọrụ jeka ime ya dị mgbara gị na irotekwu ya irote ya Ọ nwere sọnde na-akpọ osigbo mmụọ jeki kpata ivam sigbo mmụọ anya gị na-agbanwe ihe eji e anya gị na-agbanwe ma na-alụ ụlọ bụ sọntịn dị iche nweta sọnde na akpọ adụ ya bụ akụ iyi nweta ya obodo nne ka na na mmadụ ego nwa na-alụ ya na nwa gị bụ ihe eji abụ ya n'anya gị na-abụ ka ị na onwere ebe na amụsụ dịle gị n'ụlọ ka mmanwụ ya pụrụ jee gote owu black gote owu red gote owu white ife aha dị bụ owu tere ike ike imesịa nwere ike ya eke mma gwakwa ka esi eke ya n'ụlọ ebe a ka anyị nọ mmadụ na-agbara ọsọ o nwere ebe a na-akpọ igbo o nwere ebe a na-akpọ igbo anya na-avụ ụzọ onye aka eji eme ọsa na-abụ data igbo anwa o nwere ebe a na-akpọ igbo anya na-avụ ụzọ igbo anya na-avụ ụzọ na-adị ka azụ onye aka eji eme ọsa na-abụ iji e avụ ịsa iji eje gote igbo anwa igbo anwa bụ ibe igbo anwa ga-adị bụ igbo anya na-afụ ụzọ ọ bụrụkwa igbo na-ese nse na igbo anya na-afụ ụzọ ibi egote ebe ọ ga-adị bụ 7 gana na abụ abụrụ ahịvịa na sọntan na nna gị eji alụ nna nnawa gị ilu ebe a na-akpọ igbo anya na apụ ụzọ iji gote ife ọbụbụ azụ ọ na ka azụ ọ na arụ iji gote ya ife adị bụ ịsaa ka ọ ga-adị ọ dị ịsaa awa ije ya anụlụ m ya anụlụ ife bụ nnụ ya bụ e, ike na ife anụnwa ọ dị ka chis e na akwara gị eji abụ na-enye gị nsogbu bụ onye abụ onye amụ nsọ ahụ gote akwa blak jee ọ bụrụ nwere obele mma nwebele mma na ịnwere ya gote obele mma ihe etenwu na pilo gị maka na ara adịsi ihe nwoke na nwaanyị bụ onye Igbo ma ndị na-anụ asụ nna asụ onye ọbụla enwela onwe ka akwụsị kwụsị nta avụ onye nọdụ obodo na-ata avụ obodo oyibo na-ata avụ onye nọdụ ebe ọ na-alụ ụlọ na-ata avụ amụsụ na inye nsogbu unu ji eji ejideta onye amụsụ abụ n'aka diva mụnụ nọ ịnwetazi abịa nna gị nweta abịa na-akpọ gịnị ọnụ ọnụ. ọnụmọnụ a na-adị ka ọ na-abịa ọ na-alakwado onwe la iris o juru ebe niile nwere ebe ọ na-adịrọ bụ ọnụmọnụ inweta data ọnụmọnụ na ọnụmọnụ a ka ị atụ ihe itinye data ọnụmọnụ inweta eh, ikuku eh, ikuku kuche ọna na benebe nye ebenebe na nwunye inweta ebenebe akwụkwọ ebenebe itụsi enwere ọnụmọnụ tinye n'etiti ịgbasa ya agbasa ikpota achịsi niile ibe ngwụrụ gị na nwere mee gịnị wunye n'ime ya ichịkọdo dị ọnụ kechie onye ọnụ ya ịnweta data akwa blak idebe kechie nye ke akwa blak akpụlọ kpọlọkpọlọkpọlọ ihe emekichọ ka na-abụ owu red owu blak owu white ike owu red owu ike owu red ike owu blak ike white ọ dị tricolor inwe mee gịnị inwe nwere nwee luo na ibe ya ị na-edina ilukọbe n'elu ọ bụrụ na otu a ikove na-enu otu anyị adị yes ike ike na-enu ya ikovi ya dịtị na na-akụchalụ na ahụ gị nweta mma obele mma maka na anyị apịwa chacha this year nweta obele mma obele mma eji esi nri nweta obele mma tinye n'okpulokpulo gị ibe adị na ebe iyi echekwa ụkwụ gị tinye n'okpulokpulo gị dị edela bụla <laughs> ka mma wụpụzi ya ka m na ụwa ya anaghị m na-abụ ihe anụ ụdọ ya na-abụ ya n'anya gị na-abụ ihe ji na-abụ ya nwa na-achọ mbịa n ọ na-akwado ko dete na-akwado ka eji apịa ị na-abụ ya n'anya gị na-abụ ọ na-akwado ọ na-akwado ị na-abịa ka a ji eke eke bụ ka a ji eme mitin anwa maka na ma na-eme mitin ma na-eri nna eme mitin mana ọ bụrụ mba a na-eme mitin gị eji ama onye ọ bụ nje na nwa na me gị iva nọ mgbe o ji bụrụ na ọ pụtagobo ya na-eme gị ọnọnya agadara da ibe ahụ ịnọ ya nwa ya ya mechaza gachaza dimitri nwa gịnị nwa bive n'ebe ịnọ nọ ọbive be ọdaret ebe ahụ ịnọ dara daret ibe ahụ idel n'elu na idel na ibe na pilo gawa tinye pin pin ofu ofu ofu ofu ofu ofu ya na n'elu pilo gị ahụ labọla onye anwa gasị ihe niile ọya gị ya afụ ka ji memite ma gasị ka o ji memite na onye erute n'ebe abụọ na ụda ten ịnọ ka o tie gị ndakpo enye anyị enwudetie n'aka ya na enwudetie n'aka ya ma n'onu ya enwudetie e nwa akpọbi ya bụ ịnwụta dị nnụnụ debe ya na keji pichie anya ọfụma ọfụma ọ nọ n'ebe ahụ ka ọ na-akwa agwa ka ọ na-aya ọya ka ọ nọ na keji ka ọ na-aya maka na mpichi ka picha na keji ụdị eli nri itekwanele nri ọbụla ka ijide na keji ka nye na onwe ya na-aya ọya ka ị gbajiri ụkwụ ka nye na onwe ya gbajiri ụkwụ ka ị gbajiri onu ka nye na onwe ya gbajiri onu ka ijidere ka nye na onwe ya nụkwa onwere ọdị emegharị arụ ijide tie ọfụma ọfụma ịrapụkwanya maka na ndị ya abịa bụ ndị otu ya abịa nri ịmama na azị. kọva ji iru nwa abịa ma bịa sị gị rapụ ya ngarapụzie ya na jos nnụnụ nkịtị na ebe a nnụnụ nkịtị na ebe e, jos e, ọ bụrụ nnụnụ nkịtị jidesi ike ebe a bụ na pigbuo onye nwere mma sụọ ya sụgbuo ya asụgbu na be onwe ya ọgwụ ka ọ bụ unu na anya nke na abụ ka nke eji abịa na anụmanụ okay na abụka nke eji abịa ebe ibe bụ ndị ala dị ya ọ nwụrụgo n'ebe iwe bụ e, spider ọnya ya ka na-akpọ spider na-adị nwa so n'oge hụrụ m ntị ebe ebe mbụ mgbe ọnwụ ya abụrụ nya bụ ajọ ọgwụ nkwuchi okwu na-ekwu na mma akọwala unu sotụrụ bụ ndị igbo unu na-epuchu akalaka unu epuchu mana epuchu kele akalaka gavele level ọ kwesịrị ka ọnọdụ gavele level ọ kwesịrị ka ọnọdụ ọ ya nwụrụ anwụ maka na onye ọbụla pụtara ụwa ahụ nwere level ekwesịrị na ọnyakọ ya anụ ọ bụrụ ya na-abụ mmadụ ka onye abụ na-aga esi ee ya agba ọgwụ anya ihe onye abụ ya nọkwa na nga n'iru ngị na ọ ga-agba nwa ọgwụ ka kwuo ya kachi ya ozugbo ozugbo nne na-anwụ anwụ ya na nwa ya agabekwa gị mgbe anyị nwụrụ imesi ibe nna gwa gị my brọda ịvụ anya gị na gị na-agbanwe bụ ndị na-enye gị nsogbu bụ ibe adịle gị n'ụlọ ma nọ nwere sọnta ndele gị n'ụlọ na ibe adịle gị n'ụlọ adị dị nnekwu agwara m unu bifo so unu without mmadụ mgba ava mmadụ ibe adịle ya n'ụlọ without mmadụ mgba ava ị ma na nwere ihe esenile ego sen ibe idele bụ ọkụ ọgwụ dibịa gị gbara okwu dibịa agwawala gị ọgwụ gbolilelu gị ọgwụ gbochala gị ọgwụ mana e, e, e, ọ chọrọzi mgba gị ọ njụ gị ma ma ma ma ma ọgwụ ọ na-achọ ngwọ na ya anabatakwa ya na ọgwọzizi anya ngị bụ nwata ihe emesime gịnị nwetebe ego ịma mmeli eyi ka ị kpatara nwaba ego ebula ya nwụrụ anwụ ụmụ ndị si chibe na-asọ ọgụ chinwe na anaghị bụ chi na-asọlụ mmadụ ọgụ ndị mmiri bụ ndị mmiri na-asọlụ mmadụ ọgụ alụsị bụ alụsị na-asọlụ mmadụ ọgụ so mala amali na pifi na-eme netin bụ ọgụ jus ọfụma ma arụ ga-anabatakwali ọgụ ife onwe ga-afọ ka ịkpata nwa bụ ego ife onwe ga-afọ ọsụ ka ịkpata ego anwa ị na-eme na onye ọzọ mere erubata gị na ovu ebe ebulibata gị gbawarị gị ọgwụ gị dị iche iche na-egbu ụmụ anụmanụ na-emesi e, asị gị otetu 100,000 otetu 100,000 asị gị na anụmanụ nke abụ ya na-agba bụ 1 million asị gị na nke ọzọ na ya na-agba bụ 50,000 ị na-abịa na-ebute ive niile na-eme ive niile na-esubete esuchọ ive niile ahụ agwalị gị na akpati ka agwalị gị na ite ka agwalị gị ya na ọkụ agwachive niile ahụ ya akpatakwu nwa bụ ego mana ya ya achaghị mmemme na ogige egbu ka na-egbu ịchọ mma ebe ọbụla gbasara ebe ọgwụ bụrụ ụzọ mee gịnị cheki ibe bụ akara aka gị ọgwụ nwa na-achọ ngwa ibe nwe chima anabatakwala ya ndị otu ma anabatakwala ọfụma bikos na nwere unu na-abụ na-akpata ego na efili na ọgwụ ka ha gbọrọ na ọbụrụ mmadụ niile na-agba ọgwụ na-akpata ego ọmụnwa beses na-ekwu ọbụrụ mmadụ niile na-agba ọgwụ na-akpata ego o ndị na-amara debe bụ ọgwụ bụ ibe a na-eme bụ aje dibia gbasara ebe si dibia kwado eh, chụọla anyị àjà jebe even na chọmena nwale side effect mba aja nwere side ndị na mena nwere side effect mmụ ndugoche nwere side eh, imecha ebe na mekpu ebe dị na anwa ị kpatara onwe gị ego ị na-aga onye bute moto na 50 ibute nke na 70 million onye a na-agbakwala ọgwụ o bute nke 100 ibute nke na 200 million ọbịa nọ n'otu ka ị nọ ndị nọ n'otu nọ na-eme ijewu ije mata ibe bụ akalaka ga ka ọ na-egochi ego na-egochi na ọma nlie lie anya amini years ọma nlie two years three years fo years ọ bụla ya nwụrụ anwụ mala amalụ na mmadụ onye chụla akalaka anwụ na n'anya ibe bụ akalaka ibe a na onye chụla akalaka anụ nwụ na n'anya chụsie nye ike chụọ ya gidi gidi gidi na ngwa n'oge ụwa bụ onye na-achị ya ibe ekwutere n'ụwa ka onye eme n'ụwa akala aka anyị na-ana anya dị n'iche n'iche nke mụ na aga bụrụ ovu nke gị na onye ọzọ abụrụ ovu nke gị na onye nke ọzọ abụrụ ovu nke gị na onwe na gị sọ nke gị ka ị maara ibuluzi chọba akala aka anụnwa chọta ibe bụ akala aka nwa ịchọta destin bụ akala aka ya ịdị nnekwu mana n'ụwa ụwa nwe na ya bụ ụwa nwa bụ ngị ya nọkọta n'ụwa nọkọta n'ụwa ijila aka gị na-asị nya ka ị e nwụzịa ị na-achọgwụ nwa bụ ọnwa enwere bi atọ ka atọ ụtọ ya na-eme ya ọrịa ka ịbụ onye ọnọ mmadụ na-egbu akwụ na-egbu akwụ like this blue ya akwụkwọ ya na agbana na 100 years 200 years eziokwu na eziokwu bụ na nwere ya na 100 years ọ chọzie ka ya na onwe jiri aka nwụrụ onye achọ ka o jiri aka nwụrụ because na anya na onwe ya tawa avụ na-emenwu ọ gba m ụzọ na-emezi eme ka ibe dị na agwa ya na arụ nwere na 17 years ka ọ nwụọ mana at least nọlụgodu ka onye anwa na onye nọlụgwu na ka onye anwa na haf onye anwa onye nọlụ 130 years na onye nọlụ na-anọrọ 50 years ọnwụrụ ọ bụ nya bụ ife chọba na akala aka gị nwa chọbagodo akala aka nwa na akala aka nwa bụ nya bụ nnekwu ife akala aka nwa nwere chukwu kere n'ụwa nwa ka ọ kee ya ka ọ bụrụ ogbenye ịmazi bụ ụwa gị nwere ibe ma ndị ọbụla gbasara gị onwere gị na-ebịala ozugbo na-ejedaba gị n'ego ka ịchụ ego na onye ọzọ na-achụ ma ọ nwere chukwu dịarị gị ka ị nwere onwere chukwu kelebe ya n'ụwa onye ọbụla ekechara ọbụla ọganyara na-emalụ ụzọ ihe esi nwa gị na mmemme gịnị isuzo ihe esi mama atara m unu nwa bụ ndị mmadụ bikos na unu ụzọ bụ ndị dibia na-esivi unu ụzọ ma na ndị pastọ ọba na-eme unu vaji unu ụzọ na-aga m lairi bụ na na anya ebe nwa akara aka anwụ na na-adị n'iche o nwere ndị dibia na-agba moto nwa ndị na-agba moto 100 nwa ndị na-agba moto 200 nwa ndị na-agba ụlọ n'alụ ụlọ na-alụsị ụlọ mụ na ndị aba bụrụ ofu ya na ndị nke ọzọ abụrụ ofu ya na ndị nke ọzọ abụrụ ofu ebe na-achụ ekwutara ka a na-eme gịnị ka na-eme so iji abụọ anya na ya nke lụrụ ụlọ taatị n'ọkụ soviet ka ya alụ ụlọ na ihe emelele ahụ na ya gaba be dibia gaba ebe niile chọba otu iyi aba ka enwe alụ ụlọ taatị m ya adịkwa ya ihe emecha regret be iri ji nwee mee ya maka na ọganyala gwa gị ibe ji nwa bụrụ ọganyala isi ogbenye asị ka o mee gịnị ka ọnọdụ ọdụ ọnụ dive na-emedu nnekwurenụ maka gị mma bụ na isobere akalaka gị ntụju ntụju ka eji atụju pọtụ eji atụju uko eji atụju atụju eh, ibe ọbụla ji ebere nwayọọ chụva ụwa ahụ ife ụwa nwe na anya ụwa nwa anyị na na-adị nnekwu ụwa nwe na na ala ọkwụ ya lapụta gị ọkwụ ya la gị ọkwụ ya etigbu gị mala amali na ịmalive ọbụla gbasara gị n'ụwa anwa iyi emenwu nwa kpata ego mebie obulivi na-enweta na-ede 50,000 ego ka ọ bụ obulivi na-enweta na-ede 100,000 ego ka ọ bụ rapụ ndị a na-achụ n'ike na ọchụ n'ike na anwụ n'ike ọchụ n'ike na anwụ n'ike ọchụ n'ike na anwụ n'ike ive egbu m bụ ss tata onwere ive ọbụla m ma enwe na abịa m ya egbunwu m ọgwụ a na agwọ agbọ edumebute adịmemebe ọgwụ adịmemerọ ife nna mena be m nwa bụ ewele mgbalị ga agbachala gị aba mgbagụzi ya esi ọ dị mma etieli gị enwebele ewele ịgaba n'ọnwa gị ife a na-agakwala ọ na-eruru gị gaa na-alụsị ruo na alụsị alụsị agbaghepụ gị ma ọ bụrụ ijiri ego alụsị agbaghepụ gị deeli gị n'ụzọ gị ụzọ gị anyela ọya ọ ga ọ dị nke a dị na na-eme oke ite na-eme oke ndị ọzọ ma nke wa agụchala aba na nke wa ji aka akaba agwụ aba ntụ ntụ ụmụbesespawa na-ekwu ntụ kama na atụlun na ọ dịrọ vana nwa ebe na-achọ ebe a jee nwetie ndị anyị na-ana ego moto 30 moto 50 rapụ n'okwu na ndị dibịa anyị na-aba n'ego moto 50 moto 100 50 million 100 million 70 million ọ bụrụ mmadụ goyele na ọba goyele nwebe ọgwụ ka ba butere debe pebe mana emechi naanị ime ndị anwa nnụ nwaanyị kokoko mmụta nwa kokoko nwanne be nwoke anọrọ ndụ be nwere nwanne nwaanyị nwanne nwaanyị ba nwere nwaanyị ji na-agba ọsọ na famili onwere ebe nwere onye ọbụla enyere ego na famili onye aba na-agba ọsọ onwere ebe kacha inwe ego ibe na famili unu inye mmadụ 10 naira ọnalị gị inye 20 naira ọnalị gị ịbịa na ịbịa na-aṅụ mmanya gị na-aṅụ mmanya ọ bụla ị na akaụntụ gị bụ 100,000 unu akpasa 20 ọ 80 ị na-anya stata moto gị na bala onwe gị mmadụ niile gidigidigidi ya na-ego gidigidi ya ovu na abi na anaghị ya na-alụ a na-alụ ya alụọ three story building four story building ọlụọ tenant house ebe ọlụọ hotel ebe ọlụọ filling station ebe vini na bụ na ovu nọ ka ya alarị ovu ka ya alarị o nwere na ekpekpele ka ọ bụla bịam mana kpa ego dị kwesịrị ka akpa ịmụtara nwa ịnwere nwaanyị ịnwere ụmụnne nwoke ịnwere ụmụnne nwaanyị ịbịa n'ihu nna ga na-achụ gị ọsọ kalịa ngịda ya elizi nwa bụ ego kalịa ngịda ya eli ego anwa ego mmadụ dị ka olisie ọ bata na famili ya nwata nyere ka 20,000 lie lisie ọ pụọ enwere ego asịsị tụfuo na ego onye ala adịghị na ọkọ nwere ebe anyị hụbụ na ọkọ nwere anyị bụ ogwe ego na ọ chọrọ ka o jiri anyị gbazuo gbalị na amalị ị na-ata anụ na be mmadụ okwu nna gwu na-enwe okwu mụ na nweta dibịa ị na-ata anụ na be mmadụ na mmadụ kwadolu sọnten ị na-ata anụ konijel na restọrantị tinye n'ebe ọbụla ya eche, na-ata anụ ọbụla ya ata ịtalide anụ ọnwa tasịa anụ anwa milk iche na-ekporo anụ anwa ya wee na dozbin idebe n'ebe ọbụla ịtatara na tebụl idebe n'ebe ọbụla ịtatara na tebụl ibe dị kpọ kala akala ka mmadụ ka na-agba gị ịtata na ewere ya wee n'ite ite ahụ a na-asụ ekpulu akala aka gị wee n'ite mgbe ihe tapụta nọ na-ekpule wee n'ite ọ na-asụ bụ ite nke nwa banya na-akụtazi ego ịma nkụtazi ebula aka o ime na ịnọkọta nọkọta nọkọta iluzu akwa gị na abụ ọhụ gị nwoke ma na nwere ego mana ịmarụbọ mere nwee nweta ego ilovukwana akwa gị ọbụla maka na ilovu akwa gị nke a nwoke ahụ enwe ego bịa na bịa ka elarụ ibe dị iche arịkwa na ndụ gị ilovukwana akwa gị imekwana ịkwakọta akwa akwa aka na na-abịalekwacha aka inena mmadụ a mmadụ ebula aka ịkwala akwa bụ mmiri kwala akwa bubega n'ime ụlọ ọ gị kwacha aka jide mmiri ahụ ijide nke onye nwa akwali onye anwa dutere gị na be gị iji dutere na bie ijide nke anwa kwale tụnyere ya na nke ya ka aka ngịnị bụ bụla ovu ka ji onye ejekọ gwa ya na iti ya ama akala aka ma nka ọma nlụ ọlụ mana ịkwacha aka enye gị rọbas gị nwa akwa aka onye ọzọ akwa akwacha gị kpolagha ebe niile ame gịnị aja gwa ya na ite ekpola akalaka unu dịka ụmụnne m ndị igbo uchu nụrụ iwu m na-eme n'ụwa ahụ ibe akwa mụzie ka nna na-ezi ma nke m vụrụ n'anya m na-aba ka agwa unu onwere onye kere ogbe ya n'ụwa ịmazi ibe na-achụ gị ibe na-achụ gị aka n'ọdụ ịgba afa gbacha abịa mara bụ problem gị ịchụ aja chụcha aja mara bụ problem ime gịnị ime ibe niile ibe niile adị oke ịgabala onwe gị ibe na-ebutela ọba ibe na-ebutela onye na-akwụ aka na-akwụ na-akụta ego na-emeli oji akwụ aka ike ijezibe ọga ya ala ịkwa aka ịkwacha aka o buru mmiri aka gị anwa jee wee na ọgwụ delabịa okpola akara aka gị o akala aka gị o kpuola akala aka gị mụnwa besespọn agwa unu uche unu ụdị ibu nne m na wata ya ọmụnwa azị kịta ahụ nwere ozi onye uche bịa nwere ozi onye malibe nwere ozi sendil na onye pụta osisi dibia ya bie nye ọgwụ ya bie nye ite ivo nya lie ndị pastọ na-ekpu akala aka mma ndị pastọ na-eme ba bịa na eli olili na-eli olili ndị pastọ maka na ibe na-egbu mmadụ egbu bụ na pastọ bikọz ihe eji bikọs owe obi gịnị na ọrịa ndị pastọ na-eme iliche nlekwa aka kwacha katasa ọkpụ debe ebe ahụ ndị otu abịa pik chere ndị na-abịa wele ite ite dị na-abịa nye na onwe ya na-aga n'iru nke na nwoke na-adọza mgbe ka isi na na ebe a na-eji ata anụ mbọsị a kichelekwa aka gị na ọnwaraziga na-agala gị dịka igbo saa na anya unu ibute mmiri aka kwacha aka gị ọ bụla aka ọ bụta gị mwusi iwu si onye na-eme som ndị be anyị maka na o nwere ebe njem day before ebute e bọket debe e na-ere onye bụla na-ele ibe ihe asịkwa onye bụla bụrụ pịa n'aka ibu ya anụ ome gịnị ọtapụ pịa wọta ọgbasa mmiri n'aka onye ọta ọtasị anụ okporo ọkpụ o nwere picha na ee eh, tekewe ọtụ ya like ma uchu na ndị mmiri akwụ nji akwa aka kata nwunye ji okechọnụ kwacha aka ma ọ bụrụ oge na ọ kpọrọ na na-akwa ma na nwaanyị nọ na mmadụ na-eli olibia ụnụ kwacha aka na-akwa na aka na pịa ụtụ kwacha aka na anị unu elibi ụnụ lisi unu ngwala kwakwa na na ọzọ iwe ọbụla kpụtara na aja na ya ejidela ya ahụ uchu ndị ikwu nji eli uchu ndị ikwu nji aga ije uchu ndị igbo dị ụkawa ji eme ụtọ ọkwụ na ụtọ njori nna ụwa nwere na-adị ome ma m gwụrụ sị na kabara nwa nọdụ na kabara nwa na-asị na nwa na-eme ibe niile abụ na-eme ibe niile na na-anụ abụba mmata bacha onye ọbụla na ovu ovu onwe ike abụrụ maka nke anyị nwere oche ụka n'ụwa maka enye na n'ọnụ ọkachara mmanya ndị ndị amụsụ kpaya nwoke nwoke kwuo ọzọ ndị amụsụ kpaya nwaanyị nwaanyị agbaba akwụna onye agba ejoro na n'ibe nne ya na-agụ ejoro na n'ibe nne ya na-agụ onye nke ọzọ na-ezu ori ife a na-aga ya ya ya n'ala Igbo ife emere eme emecha ife niile abụọ mmekọ emere mmadụ o nwere onye emecha ife niile emegbu ife niile ọfọ gị ka o mechara ife ahụ na editi na-ewutebi ya o jiri anya mana ka o ji arapụ ya ọ na-eme ekweri ka o ji arapụ datin ọ na-eme ọma nkwu ya when they hụ dis thing na-ekwu na bụ na asabugo m dibia asabụ my grandma my father dibia ka ọ bụ onye tụlịa dibia ka ọ bụ onye tụlọ ya tụlịa dibia ka ọ bụ ee eh, nwanne m nwaanyị ụmụnne nwaanyị ụmụnne nwaanyị nwancha niile dibia ka ọ bụ mana onwere nwere onye na-eme ebe awụ ana m agba moto taa ana m eme niile but ive dibia kwesịrị nji na-eti ya na net bụ na onye lụsịrị ọrụ butere gị moto itinye ya na net ife ụtọ ka ya abụdele gị ibidotekwa n'iru anya bụtụ vidio ọpịa ka isi n'ebe vidio onye ka ọ na-ekwu okwu arụta na atagwa na-ata arụbịa n'agụ gị na dibia na-eji egotele onwe moto bụ ogụkọta ọwa ya ike gwụ ọ gote moto na dibia na alụ onwe na anọ m n'ebe mmadụ ekwuru ọtọ onye nke izelu lụrụ na na golano onye nke izi golano bụ onye alụrụ ọrụ golano onye nke bụ bịa silvia dịla mma ọwa na ụlọ lụlo na alụlo na windo level onye nke tọ bịa lụlo na alụlo na parafet kwụkwọ ya parafet onye nke nọ bịa bịa lụchapụ ya kwụgba ya pent. ive ahụ bụ ive a na-alụ mmadụ ọlụ nwoke na ọlụ gịnị onye dibịa na-alụ mana nkịta bụ onye ji ogote moto 100 million post ọgbazia ụwa onye ị na-alị 50 million naira onye na-alị 30 million naira I na m bịara na Facebook n'oge na-ebe iwe n'ebe okejiri e n'ebe ọ my friend just kpọọ m sị ss ya ife anụnwa ị na-eme ịlụọla onye lụọla onye lụọla onye na-alụ na-alụ ọlụ niile na-agba na na-aba na kpata ka ndị Igbo jiri maka gị mmalibe dị n'omenala na amarụzi mma bụ unu bụ ndị ma dibịa ma pasọ mma bụ unu ike dịsie kata ma bụ na m abacha unu na emene gịnị ndị ya egbu m egbu na m egbu <laughs> na m ya ekwu na egbu ọbụna m ekwu na ogbu na egbu na m ma ọ bụna m ekwerekwe unu egbu mmaji na aya unu ịchaka ịchaka elu na ala mmeji na aya unu iru na azụ ka mmeji na aya unu iwe mejina unu bụ ịchaka iru ịchaka azụ nna nke ndị mmadụ nna ya unu nke ndị na azụ n'eru n'azụ n'iwu ka ọ bụ mmeji na-eme ya tilile na mọbụ ss pawa nwụrụ igbo ya nwere onwebe m igbo ya nweta onwebe be nwetazi onwebe tata be echi ka ọ nweta nwana echi ọ bụrụ nke m mma bụ echi nje butele ụlọ akwụkwọ eji eme majik niile nna dere unu nakwụna na-abụ ibe a na-emele unu mana na na-abụ onwerere dịka oke ite ife ọsọ nwa gị afọsụ ka ịnwa akpata ego nwa gị ka na-ana n'iyi ife nwa gị ka akpata ego nwa ka na-ana n'iyi mara na chi na-asọ ndị mmiri na-asọ ọgwụ alụsị na-asọ ọgwụ ọ dị gị na-arụ iji agwọ gị anyị nwere anwụ kere mụnụ kere ibe na-emere ụnụ gbaa mara amalị ka ịmalụ ibe n'ọlụgwọ ịmalụ chi n'ọlụgwọ ụwa mara ebe ihe esi mara ebe ihe eje achụ aja mara ihe ngị na ndị iche mekolu na ndị mmadụ mekolu imecha ibe adịlị gị na mma rapụ ngwa ajọ ọgwụ ajọ ọgwụ jọrọ njọ rinne ekere ọnụ ekere mere emere gị olule gị ama m nwere nnecha gị ya na apụ m ka onye ọbụla ahụ dị onye ọbụla biko asị m ọnụ ọbụla o si dị biko tili na ya aka na the subscribe button and the share button ka ọ dị na mgbọsị ọzọ